ụmụnne m n'ime chineke ka udo nke kachasị udo niile site na amara chineke wụkwasị n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist Missionary Association nke ya mba afrịka gbara gburugburu n'ime na ngalaba nke naijiria n'ime olọgoru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si erute unu aka n'oge dị ugbu a ọzọkwa ka chineke gozibigo unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ nsọ ọbụla dị n'ego n'akwụkwọ abụọ nke samuel isi nke ise na amaokwu nke mbụ akwụkwọ abụọ nke samuel isi nke ise m ga-agụ naanị amaokwu nke mbụ 2 Samuel 5 verse 1 Samuel nke abụọ isi nke ise amaokwu nke mbụ ọsị ebu ebo niile wee bịakwute David ruo Hebron kwue sị lee ọkpụkpọ gị na anụ arụ gị ka anyị bụ amen ka chineke wụkwasị ebere na amara n'okwu nke a ka onye anyị ghọta na amamihe pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eji ihe a ga-eji wee mere isiokwu na nkọwa anyị nke taa ga-abụ owuwu chineke owuwu chineke ga-abụ ihe anyị ji eji wee mere isi akụkọ na ebe anyị gụpụtara ọ bụ na anyị tụgharịa uche n'ezie lekwanye anya n'azụ ma si soro n'akwụkwọ nke jenesis na mbụ o mere ka anyị mata na mgbe chineke kere adam na kpụrụ adam site na aja mgbe ọ kpụrụ adam adam bụ naanị aja ọ kpụrụ ya n'oyiyi chineke wee kunye adam ume mmadụ ahụ wee bụrụ onye nwere ndụ na onye pụrụ ịga ije na onye pụrụ imegharị ahụ mana na mbụ na mbụ mmadụ bụ aja onweghị mmadụ bụ marakwa amata na n'ajakwa mgbe ọ na-egwukwa egwukwa sịkwa n'aja ka mkpụrụ gị n'aja ka ị ga-alaghachi ihe anyị chọrọ ka na nghọta anyị n'ụbọchị nke taa chineke emepe anya n'isi obi anyị ka anyị wee fụ ihe uru ọ dị mmadụ ịghọta ebe o si jere eje n'ihi na owu chineke ka anyị bụ sitere na ntọala nke ụwa onweghị ihe mmadụ pụrụ ime n'ike aka ya mmadụ apụghị iweta onwe ya n'ụwa etu a ka chineke si wee kee n'ihi na ọbụladị mgbe nwoke lụrụ nwunye ọ mara nwunye ya ha nwaanyị bịa dị ime amụọ mmadụ site na ọbara nwaanyị na nke nwoke emesịa mmadụ pụta n'ụwa o nweghị ihe ọ pụrụ ime enyi nyegidere ya aka wee ruo mgbe o ji ebido ịga ije nyere ya aka n'ihe niile ma iri ndị ma ọpụpụ na mbata n'ihe niile enyemaka nke bụ si n'aka chineke were abịa ọ bụ na chineke esighị n'aka obere nye ya aka osi n'aka nnukwu wee nyere ya aka ihe a niile sinyere na enyemaka ka ọ bụ na ka akwụkwọ nsọ si na-agwa anyị sị na o nweghị ihe anyị nwa bụ mmadụ nwere na-abụghị nke e nyere anyị enye ọ bụgodị iji ego oge onye nyere gị ego ọ chineke na-enye ego akwa nsọ mere ka anyị mata akwa detronomi ọ sị ka anyị ghara ichefu ka anyị matakwa na ọ bụ chineke bụ onye nke nyere anyị ikikere iji wee ba iji wee nwee ụba iji wee bụ ọgaranya iji wee bụ nke ama nke ọzọ ikikere niile a si n'aka chineke were abịa ihe ọbụla nke mmadụ bụ n'ụwa ọ bụ site na enyemaka chineke ọgagodi ọsị na ego akwụkwọ ka anyị nwee oke mmụta mmadụ ya kụziri akwụkwọ kụziere nke a kụziere ọzọ si esi aka ndị si aka ekpe mee ya etu a mee ya nke ọzọ efu na ihe a niile bụ atụmatụ nke chineke wubere iji wee fụ na mmadụ wudosiri ike n'evo ihe gịnị ka anyị na-akọwa na owuwu mmadụ sitere na chineke mmadụ bụ owuwu chineke esigodi na ịchọrọ ihe ịchọrọ ime ihe nke a mụọ ihe nke ọzọ n'ihe niile a nwanne chineke ga-enyere ya aka n'ụzọ nke mbụ n'ụzọ nke abụọ iwe bụrụ nkele n'ihi na mmadụ n'ihe nke a mmadụ ekwesịghị ị na-anya isi na mbụ nke a ma ọ bụrụ nke ọzọ mee nke a nta agha ata gbuo egbuo meghe nke ọzọ ọbụnadị ịdị ndụ n'ụwa ndụ anyị dị nkuku ume anyị si n'aka chineke abịa ọ bụ na ị gaa n'ụlọ ọgwụ fụ ndị nke nwere nya ịfụ na asị ha ụgwọ ọnụ ihe eji eku ume nke ndị oyibo na-akpọ ọksijin ịfụ na ọgala wuru onwe n'oke ọnụ iji na bụ ọksijin wee mee ka mmadụ na-eku ume n'ụbọchị agwaghị ihe ọ na-ada ma ọ na ihe ọ na-ada n'ọnwa ka nkọrọ anyị aka o nwere ofu nwoke nwoke a gbalitego n'ahụ nwoke a achụmago E, arọ mara 90 e, years ka nwoke a na-achọ ime o wee mgbe nwoke a dara ọrịa nwoke ewebu nwoke a wega ụlọ ọgwụ o nwere ezigbote ego o wee sị na o nwere nsogbu na nkuku ume ewee tirie bụ ọksijin iji wee nyere ya aka wee kuo ume mgbe a bịa tichara ọksijin nwoke a wee bịara bụ onye nwetara onwe ewee nye ọnụ ego olee oya akwụ gbasara na bụ ọksijin etiriri ojiri oku ume mgbe ọ fọrọ ihe wefu na ọnụ ego e buru ibu nwoke a wee na-ebe akwa onye ndị na-agwọ ọya onye isi dọkịta na-agwọ ọya wee sị ya na-ebezina akwa na ndụka maka na oya akwụwo ụgwọ nwoke si na ọ bụghị maka ego ole enyere na akwụkwọ ka ya na-ebere akwa na ya na-ebere akwa bụ na lee sọsọ naanị abalị ole na ole ya na n'ọksijin ka e nyere ọnụego ole dị etu a o wee na-asị lee narị ole na-adị ole ka na nwere ike ịkwụ n'ebe chineke nọ na ọksijin niile ya ji wee kuo ume na arọ ndị a niile onye isi ụlọ ọgwụ a bụ dọkịta ogwusokwa webe akwa wee na-akọwa gịnị na enyemaka niile na nkuku ume niile nke ya na-eku kemgbe na dị na nwata wee ruo kịta na ọ bụ na ya sị na akwụmụgwọ ya na ya pụrụ ihe kwuru ụgwọ ndụ nke na-adụ nwoke a bụ onye nwere nghọta mgbe ya na dọkịta bechara akwa ha wee ghọta wee jikọta ọnụ wee fee chineke ofe wee too chineke ezigbote otuto pụrụ iche wee na-aghọta na owu mmadụ sitere na chineke gịnị ka ị bụ ya ka chineke ji wee tọọ ntọala mmadụ tọchaa ntọala mmadụ wee were jizọs kraịst wee bịa wee chụrụ anyị aja pụrụ iche n'elu obe ka onye ọbụla nke kwenyere na ị ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi gị onye na-ege ntị tụgharịgo uche ị matago ihe iji wee bịa n'ụwa ọ bụrụ na anyị bịa n'ụwa anyị bie aha ole ọsọ anyị bie n'ụwa ihe a ka bụ obere etinyere ma iji wee leta ebe anyị ka na-aga uwe a chineke nyere anyị bụ ka anyị wee wee dozie ndụ maka alaeze ka ya bịanụ idozigo ndụ alaeze chineke site na ndụ nke o nyere gị ọsị gịnị anyị buru ụzọ chọọ alaeze chineke achọta alaeze chineke na ihe ndị a niile dị n'ụwa ihe ndị a niile fọdụrụ n'ezi ga-abụ ihe ya etinyere anyị ịchọtago alaeze chineke ịmatago na owu gị niile si na chineke wee bịa ihe ndị a niile anyị na-afụ n'ụwa bụ owuwu chineke ma nke kachasị nke mmadụ kwesịrị ịghọta na ya bụ owu nke chineke o wurugo ka iwe bara ya uru o wurugo ka ife ya ofufe o wurugo ka iwee nwee ndụ ndụ nke kraịst o wuruwu ka iwee bụrụ onye nke ndị ụwa ya elere anya wee kelee chineke na ọlụọma ya ọ bụ na chineke ọ bụ na onyinye nke chineke site n'ime jizọs kraịst ọ bụ na efubeghị dị mma ndụ na ọnwụ nke ọbịa nwụọ n'obe nke kalvarị ugbu a bụ ohere dịrị gịnị iji wee nara amara nke a n'efu iji wee nara amara nke a chineke nyere n'efu ịnatawo jizọs kraịst dịka onye nwe na nzọpụta gị ebe ọ bụla nọ n'oge ugbu a achọrọ m ka ị nwee ntụgharị uche achọrọ ka ị nwee mkpebi achọrọ ka ị bịakwute ya n'ogede ugbu a si ya na ijigherigo na ịlatago na nkịta ka ịfụrụ ka ị nwere nghọta pụrụ iche na ebe ọ nọ na ebe okwu ya dị na mgbe mbụ na na-ezuzu ma ọ na-akpagharị n'ụzọ furu efu mana ịnwego nghọta wee lata n'oge ugbu a iji wee mee ka gịnị na-abụdị n'otu ka gịnị na-abụdị n'udo belata isi n'ebe ọ bụla nọ ka anyị kpere chineke si chineke gbaghara m mmehie gị niile kwere na ị ga-efe ofe wee site na mgbe a wee mgbe ọ ga-abịa kpọrọ gị ọbụna dị n'ọnwụ ọbụna rapshọ ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye nwe mmadụ niile onye wuru mmadụ na oyiyi lee ndị ori gị ndị a ndị nke hulatara isi ọbụla ndị nke nwere mkpebi n'oge dị ugbu a banyere onyinye nke i nyere n'efu banyere okwu gị banyere jizọs kraịst onye nwe anyị tichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mkpebi na akwụkwọ nke mbibi deba afa ha n'akwụkwọ nke ndụ mere ha ebere nye ha amara iji wee fe gị ofufe na iji wee bie ezi ndụ wee iji wee nwee nghọta nke pụrụ iche n'ihi jizọs kraịst onye nwaanyị eme e, ekele gị nwanne nwoke na nwanne m nwaanyị gị onye mere mkpebi nke a n'oge dị ugbu a matakwa na chineke edebakwa afa gị n'akwụkwọ nke ndụ elekwana anya gburugburu n'ụjọ ma ọ laghachi azụ kwudosi ike okwukwe ị ga-afụ ngozi na ihe mgbanwe pụrụ iche ka bido n'oge dị ugbu a wetere gawa n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme matakwanyị na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry unu ga-enweta na igwe okwu ọ bụrụ na nwee akọ maọbụ unu nwee ajụjụ maọbụ unu nwekanye akụkọ mgbaama unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 080 56719493 ka udo nke chineke dịchasara n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị. amen